o ruru otu oge otu nwoke dị o nwere ndị nwunye atọ na ụmụ iri na abụọ o nwere otu obere ụlọ ma ụlọ a mara oke mma nwoke a bụ onye ọrụ ugbo o nwekwara ala ubi hiri nne o nwere ala buru ibu ebe ọ kụrụ ji na akpụ na ede ndị nwunye ya na ụmụ ya na-eriju afọ nke ọma na-enwekwa aṅụrị obi na-atọ ya ụtọ oge niile o otu ụbọchị nnukwu mmiri wee zoo ịdị akarịa nnukwu ikuku ekuokwa otu nnukwu osisi wee daa osisi a wee daa n'elu ụlọ nwoke a ụlọ ahụ wee kụkasịa ebere nwoke ahụ emee m n'ihi na ihe a ga-eji rụzie ụlọ ahụ dị oke ọnụ ahịa